AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka Chineke na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke isi ya bụ ịgbarụ olu Chineke ịgbarụ olu Chineke n'ezie anyị na-agbaru olu Chineke n'ụzọ niile dị iche iche ọ na-amasị anyị ime ihe n'ụzọ nke aka anyị otu ahụ anyị si wee chọọ ya ebee ka nramahụ ndị a si na-abịa ọ bụ n'ihi na ọ dịghị onye na-akwado onwe ya ige ntị ịchọ Chineke ịmata ihe Chineke chọrọ ka m mee ọ dịghị onye n'ime anyị maara otu o si bịa n'ụwa ọ dịghị onye n'ime anyị maara ihe a chọrọ ka o mee n'ụwa nke ọ bataworo nke ọ na-amaghị mgbe o bidoro ma onye nwe ụwa ekewa ụwa tinye mụ na gị n'ime ya ka anyị chọọ ya ka ozi anyị otu anyị ga-esi wee bie ndụ n'ụwa ka ọ dịrị anyị na mma ọ dịghị onye chọrọ ịchọ Chineke anyị a na-agbaru olu Chineke na Chineke si ka nwaanyị nwee nrube isi ebe di ya nọ ya bụrụ nramahụ nye anyị tutu anyị na-aga n'iru ka anyị leba anya n'akwụkwọ ndị Efesọs isi ise amaokwu nke iri abụọ na abụọ Efesọs isi ise amaokwu nke iri abụọ na abụọ ọ sị ndị bụ nwunye na-edonụ onwe unu n'okpuru di nke aka unu dị ka n'okpuru onye nwe anyị lee anya a mara ọkwa ebe a onye ahụ nke bụ nwunye doo onwe gị n'okpuru di gị dị ka n'okpuru nke onye nwe anyị ọ bụ ka ịghọtasị na ọ bụ ụdị isi gị sọpụrụ ya na ọ bụ atụmatụ na iwu nke Chineke na nwaanyị ga-edo onwe ya n'okpuru di nke aka ya ma ọtụtụ n'ime anyị na-ahụ ya dịka ebe nramahụ dị m ga-esi aṅa mbịa mechaa ihe niile m na-eme lekọtachaa ụmụaka ya bụkwara ebe ịsọpụrụ di m nke ahụ gbasara ya ya onwe ya ọ na-asọpụkwara m mgbe ị na-eche echiche dị ka nwaanyị nke na-amaghị ihe nwaanyị nke na-enupụrụ Chineke isi ọ na-adaba iru Chineke na-agbarụ ọ dịkwanụ otu isi agbanarị ya Pọl n'ezi ndị Efesọs ihe eleghị anya ọ bụ ọtụtụ n'ime ihe ndị a ka ọ hụrụ n'ime ụmụ nwaanyị ndị Efesọs mere ozizi ya ji wepụta ihe eleghị anya gaa chọpụta na ọ dịghị ihe mpako na-anaghị eme n'ime mmadụ mgbe ụfọdụ kedu ihe na-akpali mpako n'ime m mgbe m bụ ụdị nwaanyị ahụ nke nwere onwe m tinye n'ozi Chineke a na-akpọ m onye ọzụzụ atụrụ onye na-elekọta atụrụ nke Chineke abụ m onye isi ndị ọbụ abụ ana m aga n'ogo dị elu zie ụmụ nwaanyị ihe ụmụ nwaanyị ndị na-alụbeghị dị ndị na-akwado ịlụ di ka emeworo m onye isi ilekọta abụ m onye na-ahazi ozi nke okpuru ụlọ n'ụzọ dị iche iche a maara m nke ọma ihe omume nke izu n'ụlọ ebe m na-ekpere Chineke abụ m onye isi ana m eguzo kwue okwu Chineke ya ada ụda ana m ekpe ekpere ndị mmadụ enwee ahụike ma n'ime ihe ndị a niile gị onye mụ na ya na-atụgharị uche adịghị nke webere ọnọdụ nwaanyị irubere di ya isi ụmụ agbọghọ ndị a na-etota etota ichere na ị na-echekwa gịnị ka ha na-amụta n'ime gị ị chọrọ ịgwa m na nwaanyị dị otu a na ọ dịbeghị mgbe ọ tụpere akwụkwọ jenesis hụ ụkpụrụ chineke ji kee ụwa hụ na nwoke na nwaanyị ya kwesịrị ịdị n'otu ọ bụ narị mgbe chineke nyere ndụmọdụ nwaanyị dị otu a ajụ na ọ gaghị erube isi nye okwu chineke di m mekwara nke a di m mekwara nke a ọ bụ ya kpatara agaghị m erubere ya isi o kwesịrị ekwesị lie anya mgbe Chineke na-eke mmadụ dịka anyị na-ekwu n'akwụkwọ Jenesis ị chọrọ ịgwa m na nwaanyị dị otu a emebe ka ndị mmadụ mara sị na Chineke kechara nwoke mbụ mee ka ọ daa n'ụra abịa were otu ọkpụkpụ na ngụgụ nwoke amaghị m ole m ga-asị na ngụgụ mmadụ dị ma ọ bụ iri ma ọ bụ iri na otu e were naanị otu were mee gị bụ nwaanyị ị na-atọgbọ okwu Chineke n'ala ị na-akpọ ya ihe efu ewere naanị otu ngụgụ dị gị mee gị ime ka ị mara na ọ dịghị mgbe gị na nwoke ga-aha n'agbanyeghị ihe ọ bụla gị na ya aghaghị, Chineke emewo ya onye isi nke ezinụlọ onye ahụ nke bụ nwoke nke Chineke kewuru were mee isi nke ezinụlọ e wepụrụ otu ngụgụ ya gị onye mụ na ya na-atụgharị uche nwoke a o zuru oke ebee ka ozuzu oke nwoke a ga-esi bịa ọ bụ site na nwaanyị ya ebe ahụ a lụrụ gị dịka nwunye nwoke ahụ lụrụ gị dịka nwunye ị maara ihe Chineke ji mee ya bụrụ gị ka ọ hụrụ lụọ ị maara na ị na-agaje imejupụta ọkpụkpụ a nke e wepụrụ n'ahụ nwoke a ime ka o zuo oke ị na-ele anya ka nwoke a mezuo ihe niile igosi gị ee ama m otu m si agawa n'iru n'ikwu okwu a gị onye mụ na ya na-atụgharị uche gị nwaanyị mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ihe anyị ji na-ekwu okwu a n'ụbọchị taa bụ na mpako dị ukwuu na-arụ anyị mgbe mpako a na-abịa anyị amaghị ebe ọ na-esi abịa na ọ bụ site n'aka onye iro onye ọ ezi ihe nke dị n'ime ya emewo ka anya n'ụbọchị taa si na ị ga-edebe onwe gị n'okpuru dị nke aka gị ị ghaghị idobe onwe gị n'okpuru dị nke aka gị dị ka n'okpuru onye nwe anyị gị nwunye onye nne mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nwaanyị nke ka gaji elu di doo onwe gị n'okpuru di gị dịka n'okpuru nke onye nwe anyị biko ka okwu ndị a metụ gị n'ahụ ọ dị ọtụtụ ihe nke anyị kwesịrị ileba anya gị onye mụ na ya na-atụgharị uche mgbe nke a ruru anyị ga-eme ka o doo anya ebe ahụ bụ akwụkwọ Efesọs isi ise amaokwu nke iri abụọ na abụọ nke mere ka anyị mara na anyị kwesịrị ido onwe anyị n'okpuru di anyị ile anya rue na nkega nke iri abụọ na ise ọ sị ndị bụ di hụnụ nwunye unu n'anya ma Chineke anyị abụghị onye a na-elele ọ dịghị ihe gbara ya anyagharị ọ dịghị ihe ọ na-anaghị edo n'usoro ị mara na na ọ nrubeisi gị pụrụ ịkpọli ịhụnanya dị gị ebe gị onwe gị nọ Chineke mere ka anyị mata na irube isi dị gị ga-ahụ gị n'anya rubere di gị isi nwaanyị ka udo dị n'ime gị ka amara nke Chineke chi ya n'ụzọ gị mgbe ị na-eme nke a n'ezie ka onye nwe m gọzie gị udo na mara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị gere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụ gị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị

enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche mazị gee ma nata ngọzi dị n'ime ya ndewo ezi enyi m ụbọchị ọzọ bụ nke a ka anyị ga-anụ okwu chineke nke na-enye ndụ nke na-agba ume nke na-etute nke na-enye amamihe n'ụzọ dị iche isiokwu anyị ji bịa n'ụbọchị taa bụ nke na-asị ọmụma nke onye ọzụzụ atụrụ ọmụma nke onye ọzụzụ atụrụ n'ebe anyị ga-agụ n'akwụkwọ nsọ bụ akwụkwọ jọn isi iri amaokwu nke iri na anọ ya ọ onwe m bụ ezi onye ọzụzụ atụrụ amaara m atụrụ nke m atụrụ nke m makwara m ọmụma nke onye ọzụzụ atụrụ e nwere mmetụta dị iche iche na mgbe ọbụla mmadụ abụọ dị iche bịarutere e nwere nhụkụ dị iche iche n'ebe ha nọkwa otu onye ga-enwerịrị nhụkụ n'ebe ibe ya dị otu a ka ọ dị n'ebe onye ọzụzụ atụrụ na atụrụ ya dị nwa na nna na-enwekwa nhụkụ di na nwunye na-enwe nhụkụ otu a ka ọ dị na mgbe ọbụla mmadụ abụọ nwere nkwekọrịta a na-enwe ngụkọ nke onye ọbụla na-enyerịta ibe ya onye ọzụzụ atụrụ na-enwe ngụkọ dị ukwuu nye atụrụ nke ọ na-elekọta ọmụma nke onye ọzụzụ atụrụ dị mkpa nye atụrụ ya ọ bụrụ na atụrụ ya amaghị ebumnobi onye na-azụ ya ọ gaghị eme dị ka o si chọọ e kere anyị na-oyiyi Chineke naanị Chineke onwe ya bụ onye nwere ezi amamihe ezi mmụta nke ọ ga-eji zụọ atụrụ ya ebe ọ bụ naanị onye nwe anyị nwere amamihe na nghọta na ọmụma nke ọ ga-eji so atụrụ ya ndị ọ na-azụ kwesịrị ịma ụkpụrụ na ntụziaka nke ọ ga-enye iji hụ na ije ha ga-aga dịka o kwesịrị Nehum otu n'ime ndị amụma dị nta n'akwụkwọ nsọ onye maara Chineke na-abụghị naanị iwe nke onye nwe anyị kama mara ịdị mma Chineke mara nkwụsi ike na eziokwu nke dị n'ime onye nwanyị. na-egosipụta na Chineke anyị maara ndị tụkwasịrị ya uche ọmụma nke onye na-azụ atụrụ n'ụzọ doro anya onye nwe anyị amara na ndike ya ọ dịghị mmadụ ọbụla nke pụrụ iji aghụghọ fee Chineke nweta ihe ọ na-achọ n'aka onye nwanyị. Jehova onye maara obi mmadụ niile ga-ejirịrị ụgwọ ọlụ kwesịrị onye ọbụla nye ya n'ezie Chineke maara ndike ya ọtụtụ ebe wo na-egosi anyị ọmụma Chineke nwere nye ndị ya bụ ndị dịka ndị ya n'akwụkwọ abụ ọma isi mbụ amaokwu isi na-asị na Chineke amara n'ụzọ nke onye ezi omume ezi enyi m ụzọ gị niile Jehova marawa ya gị onye ezi omume nọgidesi ike n'ọlụ gị ọmụma nke onye na-azụ gị ka atụrụ ka ezu oke n'ebe ị nọ onye nwe anyị amara na ihe ozobere nye gị Jehova amarawo gị abụ ọma isi iri atọ na otu amaokwu nke asaa ya n'ebe ọzọ anyị ga-eleba anya bụ na ọma isi iri itoolu na anọ amaokwu nke iri na otu ọ maara echiche niile nke mmadụ echiche niile nke ị na-eche onye na-azụ gị ka atụrụ amarawo ya ọmụma nke onye ọzụzụ atụrụ bụ na uche gị nke ị na-eche n'ime obi gị jehova amarawo ya jehova amarawo ihe niile mejupụtara anyị abụ ọma isi otu narị na atọ amaokwu nke iri na anọ ọ maara ihe mejupụtara anyị n'ihi na ọ bụ jehova kere anyị ihe niile eji mee ka mmadụ bụrụ ihe ọ bụ jehova mere ya chineke anyị amara naanị ezi enyi m onye na-azụ gị ka atụrụ amarawo gị abụọma isi otu narị iri atọ na asatọ amaokwu nke isii ya ọ maara ndị mpako jehova maara ndị mpako onye na-afụli onwe ya elu chineke anyị amarawo ya onye na-eweta onwe ya ala jehova amarawo ya ọmụma ka onye ọzụzụ atụrụ abụ ọma emewo ka anyị mara na chineke amara na ndị mpako ka mee ka mara na akwụkwọ matiu isi isii amụkwu nke asatọ na-ekwu na onye ọzụzụ atụrụ amarawo mkpa atụrụ na-azụ ọ maara mkpa anyị ndị kọrịntị nke mbụ isi atọ amụkwu nke ohu na-emekwa ka o doo anya na ọ maara echiche niile ka onye maara ihe echiche niile ka ị na-eche ọ bụrụ ezi echiche Chineke amara na ya ya bụrụ nke ọjọọ Jehova amara ya ọmụma nke onye ọzụzụ atụrụ nwanne m nwoke gị nwanne m nwaanyị ọpụpụ isi atọ amaokwu nke asatọ emewo ka anyị mara na Chineke anyị amarawo nhụju anya anyị niile ọ mara na iri uju anyị niile na-eri uju Jehova amara na ya ị nọ na nsogbu na akpagbu ọbụla Chineke amarawo ya ọmụma nke onye na-azụ atụrụ ruru n'ogo ịmara atụrụ ọ na-azụ dịle ya anya n'iru ihe ọbụla bụ mkpa gị chineke amarawo ya nkwa ọ na-ekwe taa bụ na ya ga-emezu ihe ọbụla gị na-achọ ebe ọ maara gị ebe ọ maara ihe dị banyere gị ebe ọ maara ebe ibi ebe ọ maara agịrị isi nọ gị n'isi were na jehova amarawo gị onye na-azụ gị ka atụrụ amara na gị ọ ga-eme ihe ọbụla nke o chekwubere ihe ọbụla nke o zubere n'obi ya ihe ọbụla nke o nwere atụmatụ ya banyere gị chineke anyị ga-eme ya o mee ya ọnọdụ gị ga-agbanwe o mee ya ịdị mma gị ga-apụta ihe o mee ya okwukwe gị ga-eto eto n'ime ya o mee ya ndụ na-agaghị agwụ agwụ ga-abụ nketa gị ya dịrị gị na mma dịrị ezinụlọ gị n'aha jizọs bụ onye nwaanyị chineke anyị imeela ka ebulie aha gị elu n'ihi na ịgọzi e nwa gị ịmara mara nwaanyị n'ezie ka ọmụmụ maara anyị wetara anyị ihe ọma n'aha jizọs tupu akpọ anyị n'afọ Jehova amawo anyị ọ mawo ihe anyị ga-abụ n'ime ụwa ma na-asị gị onye ọma na-ege ntị ka anyị rịọ mmụọ ozi ka o wee duzie anyị ka anyị wee ghara mpako ka anyị wee ghara agwa nke na-abụghị agwa Chineke ka anyị wee yiri uwe ọcha nke Kraịst mara na onye wedara onwe ya n'ala akwụkwọ nsọ kwuru na Jehova ga ebu ya elu ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nwee agwa nke Chineke obi dị umeala udo ka ịhụnanya ka Chineke wee bulie anyị elu imeela onye mgbasa ozi o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị ụba n'aha Jizọs amen atụrụ ọzọ ka m wee kwara niile sitere n'ogige atụrụ ka ọ ghara ibido tegwa ndahụ

ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo